maka ndị Pacific Men's Club ndị ọma ndị e ji esi obodo ngọ kwa ọnwa ka ọnwa ka fajeje modeles baby ajụsi ebe abụ ube nweba mmiri alụsi ebube nweba mmiri ụmụ nwanyị ajadu na-enwe aṅụle maka ndị Pacific Men's ndị ọma ndị ọma eji mali ndị odogwu obi ọma were ndị ego ndị bụ ike ndị ọma nke obodo ụbọchị ọchịlị mma n'ụwa gachi n'ọzọ ọchịlị mma na gachi ọzọ onye ndu kwuru anyị ga-anahụ ya bụ na president Pacific Men's Club onye ndu anyị kwụghị n'azụ onye ndu nọ ya adịlịghị mma Chibokechukwu Nwachukwu iwaking Nigeria control the godfather n'anya Ghana ya bụ co-founder Pacific Men's Club na India onye nnekwu ego n'anya kene onye nnekwu ego na ya ka kene ya bụ former chairman Enugu State na India na Bankro nọ ya adịlịghị mma onye ọma Iwa King onye nnukwu ego ndị Igbo na the book author it's never late with Jesus Christ and board of member Pacific Nigeria Anambra Progressive Union n'obodo India n'ọya mma Ijele nwanyị ọma ejima Chukwu gọzili wite ejima onye ọma nọ ya dịrụnụ na Chief Joseph ọ. isi na-azụ nwa onye ọma na ndụ jide ọ. oyimụ nọ ya ọ mmadụ ka o Naịjirịa o odogwu na ọjọọ to dalụ founder Mountain of God Resurrection Ministry onye amụma Chukwu onye amụma na ya ka ekene ya onye onye amụma Chukwu ngwa tụ onye onye amụma Chukwu odogwu onye ọfụ olu ndị ndaba ego junior aji ego na-anachala aji ego ndị igbo na-anachala ọgaranya aji ego nwaanyị ọma ọkụ na ọka nwaanyị dị mma ma mechi mma ya bụ national coordinator Pacific Men's Club Nigeria CEO Josdara Group of Companies Nigeria Limited Director Wirikos Global Nigeria Limited ajọ ebugo nwa onye achaladalụ Chairman Emeritus Anambra Progressive Union and Board of Trustee Member Baji ọgaranya baji ego ya sị m kenelinya Chief Ozekwe W Chukwudebelinigadị ya bụ Managing Director Lagos Global Nigeria Limited ogbuefi ụmụnna nwezu akụ onye achala na ya ka na-ekene odogwu na Japan onye egwu chivokwu dịrị ọzọ ene onowite ego onowite na Mumbai tuonunye onowite ego onowu onowite akụkọ chee ndị igbo niile n'obi mafia ndị ụlọ ọgaranya bi na-edocha udogbu ọchịla ọzụọ abụ chiaman Enugu steeti Progressive Union na Mumbai onye ọma nọ ya adịghị mma ya bụ CEO Ozene Royal Estate Nigeria Limited nyasị m kenela ọlụ ya barista Mrs. ọmbụ ozene ọgaranya obi nye dọcha ezi nwanyị bụ ụdị ya osodi eme lọlọ n'owu odozi ego n'owu enenebe jee ọlụ ene na-egbu ukwu egbu ebi ọ dịbe eze nwanyị adị mma ọma obi dị ya asa mma na ọya dịrị ya mma ya si m ka n'elu ya Mr. Stanley Ozene akịdịa nwoke na na Iberia, italo wenu na Dubai onye nnekwu ego bịa yiri m ọkụ n'ụba hụ nkanụ obe ndị Igbo obe ndị Igbo n'ụba hụ nkanụ ọka nga ndị nkanụ ji dị ebube onye nnekwu ego bi eyiri mọ onye ọka nga Igbo na nkanụ ya bụ manija motion cargo PVT n'obodo India obe onye nnekwu ego na nkanụ ya bụ nkanụ progressive union n'obodo india ọkanga ndị igbo na nkanụ ya bụ general secretary pacific men's club international ọ ya mma ya bro India onye nnekwu ego desi m nkene n'ọlụ ya n'ụlọ ifeọma ihe ogbe odozi akụ dị ya dalụ ya ọya adịrịghị mma desi m nkene ndị ọyị ya chifunu gị si fidelis eze eti okwu eli okwe eti na ndị ọ ya dere ya mma etiopụ ajibuchi nọ nso ahụ ka ya yiri mo gọvanọ ndị mineral road na india gọvanọ na yakakenya mbadili igbo achọba mbadili igbo achọba ọtụ mmanụ dị ya niile ọtụ mmanụ onye ego ga-eyiriwo onye nnekwu ego onye nnekwu ego odogwu ọtụ Soviet Union na Mumbai onye ego na ya ka na-ekene oyimụọ ya adịrịghị mma CEO Sinoni Nigeria Limited aka na-atụ ngwongwo ndị fanasi dalụ aka na-atụ ngwongwo fanasi niile onye bụ ike na ịgadị oyimụọ dị oke iji ọ ceo CEO shop Enterprises Limited Southern Farm Cosmetics Nigeria Limited otu mmanụ n'ibi ike otu mmanụ dalụ onye nnekwu ego na ndị Kenya prezidenti ndị ọha na eze ndị Igbo na Mumbai otu mmanụ So, bọmbe jide ka iji ya si m oke n'elu ya sinetọ enyi nne ya balibe mma agha ndị Igbo niile mma agha n'anya keneye sinetọ balibe jidekwe ka iji jide ka iji ọya adịlịghị mma ebe ọ na-egbe agbaba odogwu chifọba chifọ Felix ọgụgụ eze only but one day ebube ebube ebube chukwu ụzọ ebube ebube ebube chukwu ụzọ ebube chukwu ụzọ na ọkịja chọrọ ogidi ebube ebube ebube ebube ebube ebube chukwu ụzọ onye ọkịja ebube ebube chukwu ụzọ ya bụ ebu trejọra Lions Club onye ọma oyimụọ nọ ya dịlị Chairman Emeritus Anambra Progressive Union na Mangrove onye ọma ya bụ CEO Goodway Pharmacy Limited na Nigeria niile ọ ya adịlị ya mma kenele m ụlọ lọlọeli nọbịa ga-eli nwanyị ọma ọgụgụ eze n'ịdị mma asamma ugogbe ụmụ agbala ọ eze nwanyị dị mma nyasị m keneli ya nwabata famili na ụmụzụ na ọkịja ogidi onye ọma na ọkịja chara ogidi igbo na-enu ndị ego Pacific o ndị bụ ike na bapaga akụ elisi elisi ndị ọma ndị ọma. ama Pacific Austin Ike nna anyị elugo nke ezinifite nna anyị elugo ya ka ekene nna anyị na ya kene yi ambasadọ onye ego ambasadọ na ya adịrịghị mma Chief Eze Christopher Obasi Chinwendu Ogilisi na ya kene yi ogili isi bụ n'anya kene ihe agadi nke ndị bịa jide ebube ya bụ vice president Nigeria Community n'obodo Mumbai e. ya vice president Enugu steeti Progressive Union n'obodo Mumbai e o nwanne mma ya dele ya mma obi rice pharmacy Nigeria limited onye nnekwu ego onye nnekwu ego okili isi igbo onye nnekwu ego okili isi igbo onye nnekwu ego ya bụ CEO Chris Ideal Global Resources onye ego n'ibi ike Corporation Nigeria Limited ofu nwa na n'Enugu steeti ofu nwa ndị Igbo ji mala Enugu kenele m ụlọ lọyi Gloria ọdụbeze nwanyị dị mma ịnụlụ ya ọdụbeze nwanyị kenele ya Chi Benedict Igwe Menia Siminia Construction Company elugo na ọba nkụ n'obodo enugwu onye ọma nọ ya adịla ya mma o ka agbara egbe achọba odogwu chifenas ekwela oyi mụ saudi ndị bụ onye ọ. ọma mere a na-ekweli ibe oh. enenebe jeghị ọlụ ọma obi dị ya asa mma na ọya dịrị ya mma oh. ya si m kenelu ya tochukwu ekweli ọ. Oh. toru ịnọ na saut ọ. toru ịnọ na ọya adịrịghị mma chifobia rajosa mmadụ ka ife ọ leading man n'obodo India ọnwa na-etili Igbo n'isi agụọ ya bụ former president Udi and Zagu United Brothers n'obodo Mumbai onye ego n'ibu ike CEO OJC Auto Limited onye nwere ego na ọ CEO Jojo C Pharmaceutical Nigeria Limited oyimuo jidegiji kenele m ụlọ ọlọyi ledi chinwe ndụ Cynthia mmadụ ka ife ọ ma ọmalịcha si ndigo dudalụ ọmaobi dị ya nyasị ka kelele ya chifeze biro. iro kisili nnemeka ceo the king international nigeria limited chukwu monye ụka na ọ. chukwu ma nke onye na-eme elda kosara ji ibe e ofu nwa si ihe shọba na arọ chukwu n'abịa steeti ọya adịghị mma o ya bụ CEO kachi Ferris Turuk Limited ya bụ managing director kachi Africa fashion and designer o n'obodo ndị ya niile o nwanne m na ọ ọya adịghị mma o kenele m ụlọ ụlọ yi n'ụlọ Vanessa Ekemma ọ dị eze nwanyị dị mma ọ dị eze nwanyị ọma ya si m n'elu ya chief dr oliver kubeze fama president ndị ọha na eze ndị na Lagos niile talent

ofonye ndị oke etiti jide ọpụta mkpụrụ obi oke etiti nke ndị oke etiti abịago ya sị m kenelu ya chivanodimanelarize ugonwobi nọ ya adịle ya ugonwobi n'oke etiti nọ ya adịle ya mma na na-alụ ọlọ ya ngozi arịzọ nwanyị ọma chifu Boniface Agọzie Okoye ntumagburu enyi ntumagburu enyi enyi obodo ọbụlanya ntuo enyi ntu enyi ọgaranya ntu ezi nwa Jizọs bụlaje ndune mabụlụ enyi ndune ọgaranya ngara ya e bụ CEO Bomako Companies Limited ya PRO Pacific Mine na India ofu nwanne m nwa zụgoro anya kene ntu magbụlụ enyi Ifeanyi Road Prison Nwankwo the Big Apple store n'Igande bigger Apple store and kitchen daluo oyimo n'ibu ike onye nnekwu ego na ya ka ekele ebe debe n'ogbuesi oyim nzakọ n'obi ofu nwa na-eze onye ọma ga na nwa igbo bịa jeeju ceo i call michaels limited didi jashua manu ndi enugu na ọba obodo baduro otu nwere enugu daalụọ ogwevi ndị ịbọ onye ọma ogwevi ndị ịbọ onye ọma ogwevi ndị ịbọ n'obi ogwevi ndị zakọ ogwevila kọ n'obi ogwevi ogwevila kọ n'obi zaina kọọlụ n'obi ya. akọ n'obi ofe otu nyasị m keneli ya e. chief dọkịta chinonso anekeze eze fero ndị zagụrụ ebube eze dibịa n'anya kene onye ma osisi atụrụ anya ọdịda nke bụ osisi na obodo onye ọma osisi atụrụ anya ọ bụla oke osisi na-eche ndụ ofu onye riri iji na india ya bụ promote Pacific Men's onye ọma na ya dịrị ya mma ya bụkwa Chieftains Force Anambra Progressive Union kenere m nwanne gị skido skido na nanka onye ọma skido n'ịdị mma odogwu na UK daalụ ihe okoko egwu ọ. ndị na n'anya kenụnụ ndị ọma na so ndị ọma eji mala obodo amale Thank you. na naba na adị na mma Chibanụọlụ Ebele Emmanuel Onyebuchi Akụ akụenwe ebe ndị Igbo na Bangro 90 akụenwe ebe akụenwe ebe onye akụ akụenwe ebe Stanley Odiko si eme odogwu nwa Chinemeze odogwu nwa Michi na anya kene most n'igadi ceo royal city hotel and suites much money ndị igbo onye ọma ike. inugo azụ ka apụ nanụ the magic man Nigeria ifadigo nwa zụbụrụ na-ekwusigo ifadigo nwanne m na-eke ibe abatago n'ọzọ bụrụ enugo ibe adịgo ibe adịgo ọ dịgo ibe adịgo ibe abata ibe adịgo obodo akwụkwọ ụzọ ibe adịgo ibe abata go ibe si m kelelibe Ojioma Fadani Fatayi N'Idimma aka Flow CEO Fola Autos Limited na Mumbai onye ọma n'iga dị Fola Autos Fola Fola Autos klọbụ egosi egosi n'ụwa na omela ọchịchị ọsịpị klọbụ ndị ọma ọ na-etio ndị ọnwa ebe a na-etio ndị pụta ibe adịọ ndị